AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala ezi enyi m ana m asị ka ọ gaziere gị ka ọ gaziere m ka ọ gaziekwara anyị niile n'ụbọchị taa anyị abịala ọzọ ịmalite ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ ọ dị otu ihe ọzọ nke anyị na-aghaghị ijide aka n'ụbọchị taa nke pụrụ ime ka anyị bụrụ ndị ga-echere n'oge nke Chineke nke ahụ bụ ọ bụrụ na ị chere n'oge nke Chineke ọ ga-eme ka anyị mata ụzọ Chineke ichere Chineke na-eme ka anyị mata ụzọ Chineke n'ụzọ dị aṅaa lee anya o doro anyị anya dịka ndị kwere ekwe dịka ụmụ Chineke na Chineke na-eji anyị alụ ọlụ ọ bụghị naanị na Chineke na-eji anyị alụ ọlụ Chineke na-alụ ọlụ n'ime anyị tutu Chineke were gị lụọ ọlụ ọ ga-alụ ọlụ n'ime gị welite gị n'oge ahụ nke a pụrụ iji gị mee ihe tutu Chineke were gị lụọ ọlụ n'ọnọdụ dị ka nke a site n'ekpere site n'ịchọ iru Chineke site na Chineke site n'oge ruo n'oge ị ga-achọpụta sị na ekpere ga-eme ka mụ na gị bụrụ ndị ga-eto eto na amara na okwukwe na oyiyi nke Jizọs chetakwa na emere m ka anyị mata na tutu anyị aghọọ ngwa ọlụ n'aka Chineke anyị ga-abụ ndị Chineke lụworo ọlụ n'ime anyị mgbe ọ na-alụ ọlụ n'ime anyị ọ ga-eme ka anyị bụrụ ndị nwere oyiyi Jizọs mgbe anyị nwere oyiyi Jizọs ga-achọpụta na ọ dị ngọzi na ihe ndị dị mkpa nke Chineke chọrọ ka ọ bịa rue na mmezu ka ọ pụta ìhè n'ime ndụ mụ na gị mgbe anyị nọ na-echere Chineke ọ na-eweli anyị ime ka anyị nwee ọmụmụ ịghọta ihe gbasara amara nke Chineke na-enye ndị nke kwere na ya amara nke Chineke na-enye ndị tụkwasịrị ya obi nke ga-eme ka anyị bụrụ ezi ndị nke Chineke ezi ụmụ nke Chineke ndị tụkwasịrị Chineke obi gịnị ka anyị na-ekwu okwu ya mgbe anyị na-echere Chineke anyị na-abụ Chineke ji eme ihe mgbe ọ bụla ị na-echere oge nke Chineke gị onye mụ na ya na-ezukọ gaa hụ na nduzi nke Chineke na-eduzi na ndụ gị ga-abụ nke ga-abịa na-enweghị nramahụ nke na ị gaghị amakwa n'ezie na ọ dị ihe dị ka echiche nke gị onwe gị ihe ndị ahụ ị chere na ọ bụ ezi ụzọ ga-abụ ihe ndị ewezụgaworo n'ihi na ọchịchọ nke Chineke abụrụwo nke na-ewere ohere n'ime gị n'ụzọ dị nwayọọ n'ụzọ doro anya mgbe gị na Chineke na-emekọ ihe ma ghọta na ọ bụrụ na Chineke bata n'ụzọ dị otu a n'ime ndụ anyị mgbe o ji anyị na-eme ihe ndị a niile ọnwụnwa pụrụ ịbịa n'ụzọ anyị anyị ga-enwe oge nke ọchịchịrị anyị ga-enwe ebili mmiri nke ndụ nke ga na-amagharị mụ na gị oge nke nnwale ga-abịa n'ụzọ anyị n'ọnọdụ dị otu a ọ bụ gịnị na-eme dị ka anyị na-ajụ onwe anyị mgbe ụfọdụ mgbe anyị zutere ọnọdụ ndị ahụ ndị dị ike gịnị na-eme Chineke na-eme ka anyị mụọ inwe okwukwe dị ike ka anyị dị ike n'okwukwe ka anyị bụrụ ndị okwukwe anyị ga-abụ nke dị ọcha bụrụ nke na-akwali akwali nye mmụọ anyị Chineke na-azụ mụ na gị ka anyị site n'ịdabere n'echiche nke onwe anyị rue na ịtụkwasị obi na inwe okwukwe nke siri ike n'ebe Chineke nọ ọtụtụ n'ime anyị n'ezie anyị na-ahụ onwe anyị dị ka ndị nwere okwukwe ndị kwere na Chineke ndị maara Chineke ma mgbe ọnọdụ ndị a bịara mgbe ọ dị ka ọchịchịrị na-agbachi ụzọ anyị eleghị anya anyị ebido pịgharịwa obi anyị ya na-agwa anyị sị ichere na Chineke pụrụ igbo nke a ọ bụ na ị gaghị ebili gaa chọọ otu ị ga-esi nyere onwe gị aka ị ga-esi otu ole nọ ebe a nwụfuo ndị ezizi ga-abịa ma mgbe echiche ndị a na-abịa n'ime anyị ghọta na onye iro na-akpọli echiche ndị a ime ka ntụkwasị obi anyị n'ebe Chineke nọ bụrụ ihe dara ada ma gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ị na-efe Chineke ọnọdụ ndị dị otu abịabeghị n'ụzọ gị ị nwebeghị oge nke nnwale ị nwebeghị oge nke ọchịchịrị ị nwebeghị oge nke ihe ga-eme gị gasị Chineke nọkwa ya ịmalitebeghị. ma arịrịọ m n'ụbọchị taa bụ mgbe ọ bụla ọ dabara n'ụzọ dị otu a cheta kpọkue Chineke Chineke onye ahụ nke anyị onwe anyị na-efe n'ezie ga-eme ka ịghọta ọnọdụ nke ị nọ n'ime ya mara sị n'ezie na ọnọdụ dị otu a ga-abụ naanị nwa mgbe naanị nwa mgbe nta onye ahụ nke na-edu anyị abịa were ọnọdụ mee ka anyị si n'ọnọdụ dị otu a pụta biko gị onye mụ na ya zukọrọ n'ụbọchị taa dị ka ndị nlekọta nke ezinụlọ anyị ọ ga-amasị m ma ọ bụrụ na anyị ga-ewelite onwe anyị n'ụzọ ịmara onye Chineke bụ ime ka ezinụlọ anyị mara onye Chineke bụ mara ụzọ nke ha na-eso nke a n'ezie ga-alụpụta ịdị n'otu nke dị omimi n'ezie na-agbata anyị na Chineke ka ị na-enwe ntachi obi ka ị na-echere Chineke ka onye nwe mmeghe anya nke ime mmụọ gị mee ka ịmụọ ihe n'ụzọ dị omimi ghọta onye ya onwe ya bụ ghọta amara ya ghọta ịdị ike ya ghọta okwukwe ya na iwere ngwa ọlụ ndị a na-alụ ọlụ ị ga-abụ onye nke meriri emeri n'akụkụ nke Chineke ka ọ gaziere gị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewe m chiwetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị ozioma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3rd 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari. kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary gowany lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu rue na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ka iwe okwukwe chere Chineke mgbe ọ ga-abịa Amen. ozi chineke n'ihe n'ụgbọnagị dị n'ime chineke ga-abịa ọzọ ikpọrọ mmụọ na e n'igwe soro sụrụ jilebe ekpere ha chineke ikpere mkpọnọgabiaza ịkpụghachanya bụrụgbo ya ekwela ka nsogbu nke dị n'oge na-akpụ gị ọkpụ eze nke

ji sasụrụ jijekanakeneha tineke ga-abịa ọzọ ikpe ọrụ na n'ikpe chineke anyị na-ekelekwa unu ọzọ ụbọchị dị taa ka anyị na-aga n'ihu anyị na-ekele chineke n'ihi na unu nwere mmasị ị na-ege okwu chineke anyị na-aga n'ihu ịmụ e ihe banyere okwukwe ahụ e nyere ndị nsọ otu mgbe idebe n'isiokwu nke na-asị ọ bụ n'ihi gịnị ka anyị si agbasi mgba ike maka okwukwe ahụ enyere ndị nsọ idebe l'akwụkwọ Jude amaokwu atọ ahụ ebe a gwara anyị ka anyị na-agbasi mgba ike n'ihi okwukwe ahụ enyere ndị nsọ n'aka idebe anyị ga-agbasi mgba ike n'ihi na okwukwe ahụ emeela ya ka ọ bụrụ ihe a gwagburu dịka m kwuru ụbọchị gara aga ịgba mgba maka okwukwe ahụ fọtara na anyị ga-eme ka okwukwe ahụ guzo dịịrị ire gawala ihu kwesị ekwesị ka ọ dịra site n'aka jizọs n'ụbọchị pentikọst ka ọtụtụ ndị ozizi dị iche iche na-achọ ime ka ọ gbagọọ agbagọọ n'ụbọchị dị taa anyị ga-eme ka okwukwe mbụ ahụ e nyere ndị nsọ gawala ihu site n'ikwusa okwu chineke ma ziekwa ndị mmadụ ihe pọl gwara anyị n'akwụkwọ timoti nke abụọ isi a na amaokwu abụọ si kwusa okwu ya kwusaa ya mgbe o kwesịrị na mgbe na o kwesịrị baa mba tụọ mmadụ mehie ha n'anya n'ogologo ntachi obi niile na ozizi niile anyị kwesịrị ịgba ma nye eziokwu ime ka ndị mmadụ mara eziokwu dị ka ọ dị n'ime jizọs kraịst anyị aghaghị icheta okwu jizọs n'akwụkwọ matiu isi iri abụọ na anọ amaokwu iri na anọ nke sị a ga-ekwusakwa ozi ọma nke a nke alaeze eluigwe n'elu uwe dum mmadụ bi ka ọ bụrụ amanye mba niile mgbe ahụ ka ọgwụgwọ ihe niile ga-erukwa anyị aghaghị ikwusa ma ọ ga-abụzi ozi ọma Jizọs Kraịst na ọcha ya niile nye ndị agbata obi anyị ndị ga-aṅa ntị ma mata eziokwu Jizọs mere ka ọ pụta ìhè n'akwụkwọ Jọn isi asatọ amaokwu iri atọ na abụọ sị ma unu ga-amarakwa eziokwu eziokwu ga-eme ka unu pụọ n'oru onye nụrụ eziokwu ahụ ma kwere na ya ọhụ ya nwa bụ onye ozi ọma ga-eme ka o nwere onwe ya site na mmehie ọ bụkwa onye dị otu a ka a ga-azọpụta chineke gwara onye amụma izikiel ka ọ gwa anyị sị gwa ha mụ onwe m na-adị ndụ ọnwụ onye mmehie adịghị atọ m ụtọ ma ọlị kama ọ na-atọ m ụtọ ka onye na-emebi iwu chigharịa ma wee dị ndụ chegharịanụ chegharịanụ site n'ụzọ ọjọọ niile unu ọ bụkwa n'ihi gịnị ka unu ga-anwụ ụlọ Izrel Izikiel isi iri atọ na atọ amaokwu iri na otu ka anyị na-ekwusa ma na-ezi eziokwu ahụ anyị kwesịkwara ibi obi nke bụ ozi ọma onwe ya ndụ anyị kwesịrị igosipụta ndị agbata obi anyị ịdị ire nke oziọma jizọs kraịst akwụkwọ timoti nke mbụ isi isii amaokwu iri na otu na iri na abụọ pọl gwara timoti sị gị onye nke chineke gbanarị ihe ndị a ma na-eso na-agbaso ezi omume nsọpụrụ chineke okwukwe ịhụnanya ntachi obi ịdị nwayọọ na-agbasi mgba ọma nke okwukwe ike jide ndụ ebighị ebi aka nke a kpọrọ ọgha ka ị e nata ya ka ị kwufụtara nkwufụtara ime ọtụtụ ndị ama pọl dụkwara anya ọdụla akwụkwọ ndị hibru isi rila abụọ amaokwu rila anọ na-agbaso n'udo n'ebe mmadụ niile nọ ya na otutu nsọ ahụ nke onye ọbụla agaghị ahụ onye nwe anyị anya ma ọ nweghị ya ụmụnna m ihe anyị si agbasi mgbe okwukwe ahụ ike bụ ka anyị ghara iso na ndị na-eme ka okwukwe n'ime jizọs gbagọọ kama ka ndụ anyị na okwu ọnụ anyị gosi ezi omume si otu a anyị erite ndị ọzọ n'uru nye kraịst ọ bụ naanị eziokwu ga-eme ka mmadụ pụọ n'uru ka chineke gọzie gị onye na-ege ntị ka ọ dịrị gị mma n'aha jizọs mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwoke Josaya Anụcha onye wetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka Chineke na-eduzi gị ka amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi na-abịara unu Adventist World Radio kozisi na-abịara unu ozi nke nzọpụta mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozi ọma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana sị gị onye ọma na-ege ntị ozi ọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị adventist world radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị rosemary ugonwaanyị lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na tony cheta secondary school sabongari kano steeti anyị ga-anọ na kano steeti na mee 28 ruo 3 jun 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo